nyane di tutu anuma beki ijo tebe ko gadi simone akpị na-agba akpị na-achọ okwu ọ na-achọ okwu ọ sị ọ na-anụ ihe mba ọ dịghị anụ ihe kemgbe nke mba eze dota nwe bebe asasị n'isi ụtụ a Bala mi zai baza, wai fo kai ka fa na ba na mai mitin, wai su fa na fa kwa kan zai baza. Esi gini? Oke? Na mbali esi mu? Tupu mmechi anya mepe, ọ bụ na ị ga-aga weta anyị zabaza mbali esi a? Mwen fwen kita nan skwan gos mwen, ina kya tutura isa zama ila kya lapya. Ya, an kwa mwen kwa mwen Mwa gare gacha, yon ki gache batalona. Amin. akịdị igbonu nna bi olololo ọ bụ nna bi akịdị igbonu nna bi olololo ọ bụ bi onye fụla bi gbawa onye ọbụla nọ n'ọsọ maka nọ na-agba agba he ọ na-agba agba 강화가 관련 그, 그, 그 더불어서 왜 강화가 거워서 아 네. Yes, Papa. I don't want to go. Achọ m ịga na nke n'ọgọ maka nwaanyị chọrọ ịnụ. Itinye iche a ga-eme. Achọ m ịga na nwaanyị. Mpanye ma dịka nwoke ịnụ nwaanyị. Ọ bụgodị na ịchọ ịnụ nwaanyị, mara ọkụ ị kwesịrị ịnụta nwaanyị. Maka gịnị? Mmụọ nwa ịbịara m ọmụgwọ. Akpị, gị gị gbanwe nwaanyị. <laughs> ka ị ga-emeji nwaanyị eme gị eme oke akpị ka ngacha bata ngacha bata ị gwa m ihe nwaanyị ị ga m ihe ị ga-agwa ihe ji nwaanyị eme nsogbu ajọ jee gị bata anọ m ya na-agba agba ọ na-agba agba ma ya ma ọ jụ ana m ajụ nwa nwaanyị ka si na okwu nwa ka Janet ngwanụ ka ọnụ ya afụ n'okwu afọ ọsịsa ọgwa maka ọnụ ya nụ. Ah, Janet Janet o Jeke na-eri ndị ọbịa. ga-eme nwa um nwa ehm, okorobịa dị mmanya wee bịa si na a chọrọ ebe si na a ga-akpọrọ gị na ọ bụrụ m ka ya anụ maka ikwu ihe gbasara ya isi a gawa n'iru anyị gbapụ mmanya ya bụ anyị gawa n'iru <laughs>

anyị ekene chineke nke pụrụ ime ihe niile bụ onye me anyị wee la wee dị ndụ wee kwudo ọnọdụ anyị nọ n'ime onye mara onye ọya ekene onye ọya eke amaghị hmm. ee ebe ọnwụnwa si na nwa ikorobịa ya bịa wee nụ n'ọnwa ya n'obodo a sị ya bịa ka ọ dị ya na eke niile nke a ga-eme na ọnụmụ nwaanyị aga nke ọma n'aha Jizọs yam na mutira na ka bo kana ma mu kun na ne jin na ni wani ko ke ne wani ko ke ne wani ko ma kana ike na no ma kana ike na no ma zo ho ni o ko na yo na no di bu mbo na o jitan ni na o jitan ha no ya ọ gara ofu ofu

ife na-aka agbasa azụ na agbasa dị m sef mma bụ na onye riri eri gị akpị na-agba agba he ọ na-agba agba he akpị na-achọ okwu he ọ na-achọ okwu kemgbe nna furu n'obodo a hmm, n'ụwa ara ekekwana achọkwana m ịnụwa thank you maazị akidi mana ịma na eziokwu ana afụ gị na vileji a bete onwe rubere ụbọchị mụ na gị kwụsị and besides ịma na ihe gbasara nwoke na nwaanyị kwesịrị ka famata onwe fọ ọfụma before anything marriage so bifo na-abịa na be anyị ndị be anyị mụ na gị ya amatagodo onwe anyị ọfụma at least metụ na ọyị na ezeoke kwuru bete nwe onye amaghị m n'obodo a obodo anyị na-enwe onye amara m akịrị na-ewu ewu n'obodo a m ga-abịa mata bọọlụ m ga-abịa ma ndị bọọlụ achọ m ịnụ bụ Okay. Ah, no problem. <laughs> <laughs>

ya nkwa na e, chineke ke wode mmadụ ihe anabịa ogene kwa ana anwa ọgwụ m ha eme nnu asị na ana m ayọ hiv nna ngwa ahụ ya wapụta m ụlọ obodo a amwebianụ amwebianụ amwebianụ amwe hey akụ mmadụ ihe anụnwa ọ dịkọcha ọmụnwa mụrụ nwa dịkọcha ọ ka mgbe ịgale nwa galesịa ọ ndị nwa kedu onye bụ nna ya akịdị bụnụ nna akpị holololo ọ bụ nna akpị akịdị bụnụ nna akpị holololo ọ bụ nna akpị onye fụla akpị gbawa onye bụ na nọ n'ọsọ maka nọ na-agba agba he ọ na-agba agba ọ na-agba agba akịdị akịdị nwoke na ife wunde ta eze wunde agwụgwọ ri akara wunde oto kedu ọchịcha ya etiri gị wunde a ị na-eche mgbe ọchịcha tacha wunde kedu mmadụ nọkwa gbamụ gbamụ gbamụ onye na-ekwu bịa bịa bịa bịa akpị na-agba onye ajọ <laughs> ị na-agara abụ gị ị na-agara abụ gị kedu mmata aka gị ọkpọrọ isi kịta ịra akene mmadụ ekene ị na-ajụ m ife m bịa ịchọ nna gị jee kpọọrọ m nna gị ozugbo do ọjụọ m ife nna achọrọ ya kpọnya kpọnya ya jụọ ka ya ụtaba kata katakata ka ewu na no n'ike chelekwa amụ ka ị na ah, na mo uh-uh, ne ni sim na ndala adị ka na-amụlị ya amụ na ya dịka isiri nwe isi na ọbụla ndị nwụrụ anwụ nọ ni mege dozi. Mo ke ti lo oche na-adọrọ nwa ịka e nọ ne ya na-amụ Mu ti asa ga do 5000 number. nwoke na-amụrụ ya ọ dị mma nne gị ma nna gị ya adatanata efu nwa ọgba ma nne gị nwụrụ anwụ fanta ya apụta ebe a ma ewu ma ji asaa apụtara ebe a ma ama mgbe ekuni kịta lachakwa gị anya ebe ahụ gị ka na-apụala ị ya afụ na tata naanị nwe obodo a ọkwa obodo a hmm? nwatakịrị enwekwa ejuna onye iwu mmadụ ọkwa eji eweta ejuna maọbụ ngwere ya fọdụ igbu egwu ma ji ọ dọrọ m ka ezigbo ji na ewu ka nwata ji eweta ma chọrọ ụzọ m odogwu oge tete nke ọrụ na-akwụ ka m ama na eh, na udo na-adị ndị chọrọ udo achụkwana m udo ee eh, maazị chima anakwa na-eme eh, anakwa na-eme ihe igwuriwu onye na-ege n'anya mana iwu nwoke zuru ezu

e m ihe kwuru e ma afụ nna gị ihe i kwuru ama m anyị na-eme n'ọsọ na-eme n'ọsọ ọsọ ọdachi <laughs> akatagbo <laughs> dị ka oke atọ na anụ ya anụ nwaanyị ụchụ gbagbukwe ebe a ọ bụrụ na ewere ọkụ agada nwaanyị ma na ọya achagbu n'elu akwa ị na-anụ nwaanyị e? ebe ezi na ọ pụta oge gara agba bịa na nke Chima nsogbu adịrọ echi ya bịakọta ọzọ ka mpịa gị amụ ndị anya ka oke atụ n'ala enwekwu echi ma ya hapụra ndụ ya akpị na-agba agba he ọ na-agba agba he akpị na-achọ okwu he ọ na-achọ okwu asị m ọ na-anụ ihe mba ọ dịghị anụ ihe kedu onye ụlọ akpị he kedu onye bụ ụnụ nna ya akịdị bụnụ nna akpị holololo ọ bụ nna akpị akịdị bụnụ nna akpị holololo ọ bụ nna akpị onye fulakpi gbawa onye bụ na nọ n'ọsọ maka nọ na-agba agba he ọ na-agba agba he ọ na-agba agba he ọ na-agba agba onye bụ na nọ n'ọsọ obodo niile ngini utwaino kita igano otwa kita mpagajeno ta nwaanyị ọzọ ebe ka nọkwanụ oge ndị ka o ji alụ nwaanyị ọzọ ọnwa anwa alụọ nwaanyị ọzọ ebe nka na gbuo mmadụ mmadụ anụ anụ mejikokwu onye aka mere njọ laik aga asọ nwoke bikọsi dị asọpọtụ ife ọjọọ bikọsi ndị njọ kwu bụ na mpa m chọọ ije nụ nwaanyị ọzọ ọ bụ na chọọ ije nụ nwaanyị anabara m aka ya ntara ịrapụ ara chere chere yotira nwanyị agụba gugu eo ife ntinye ya nwanyị agụba gugu obere nwara ka gị ọ bụrụgodị nnọọ na ị chọrọ ịlụ nwaanyị ụdị mmadụ mụ iru ka m ị na-ekwu okwu ịlụ nwaanyị ndị mmadụ elebi anya i were ole a nwabere nwata dị ka gị mmiri ha kọbere isi ị na-ekwu okwu ịlụ nwaanyị chineke be mụ mkparị ọmụ na-akparị gị tụọ ya so akpọ nga ebe chineke kpọọ gị ọkụ asị chineke kpọọ gị ọkụ onye na-akparị mụ na onye na ihe atụ ya ndị na ata m afọ nwa nwata dịka gị eh? ị na-adị ka adaka onye ọbụla nọ n'ọsọ maka nọ na-agba agba ọ na-agba agba ọ na-agba ife na-ekwu bụ na nghọrị afọ nghọrị nghọrị a adịgo na mma ọnwe ndị ewere e otu aka jado otene mgbugere na iwere otu otene kịta ya mgbugere nye ọfịa afịa mana eme nya n'aka na abụ chukwu dadị otene enweghị pas ya ife ndị ekwu kịta avụ na otegwu eseva m n'efu n'anya ọ na-ada ncha ncha na ntị si nye m ofu ka isi kịta emere m ofu ọnụ kịta apịa obi eruo ma na ewe nkwete maka onwe ndị soro oyibo sinis eh, belivin ịgata ọkwana katakata ka ewu na-agbọ n'ike katakata ọ na-agbọ n'ike ịgata ah, rapụcha inyere <laughs> ha ya ifu m ebe chukwu nna asị chineke nna jehova n'isi na nwatakịrị ahụ ujofu n'anya ifu egwu na ọyọ adawa n'eluigwe Yeah, no. All right, I'll be. na-eme nsị gị gịnị aja iwe ndụ ndụ ndụ anya gị achagokwara edio gịnị ọ na ife danyị n'anya na-ewepụ ya ife danyị na-asị mechie ọnụ hmm? ọnụ ka ọrọzi ọnụ ka eji afọpụ ife eji osisi akpapụ ife dị n'anya ihe eji osisi kpapụ ife dị ọrụ ọnụ ọnụ ka ya e eji ndo ọka n'afọ ọfụgo ọnya ga-acha gbọrọ ya gwa ya nna gị nna eje gwa ya nna gị meba ka nọ n'ime ebe a na-eme akpị biko na ọ na-ewepụ m ihe di m n'anya eh, biko zie hmm, eh, eh. na-ezo na-atakwa akpịka elu bụrụ onye na-agba ya agbịsị Put on me to my phone, Waggy. Hey, I'm can can work na aka aka na. Put on kita phone, Waggy. Ba kan fu. Kai na. Put on put on kita phone, Waggy. Kai na. Put on. Mama, can I get ka na-ekwu ọ ifu ifu mmeli ya kịta ọ bụ na m ụdị ife akịta ịghọta ọ bụ na m ụdị ife akịta kwuru onwe ya ugwu ịghọta ọ bụrụ ife niile ife abụ omume ụjọ ọ mara m ebe o si m ndị nwa nwụrụ n'ime nwa amara m ancestors ji ebe a n'ime nwa ịghọta rapụ ọ ife ọjọọ ka ime ọ ya gwara ya ịmụrụ nka mere nkịta ya eme ya anya niile asaa ife otu a si wee ajọ si wee na-enye enu kọmbrela ọ bụrụ na ọ bụrụ na ofu ife e lotere m nna ya otu a nọ n'enu nkịta ewe na-enye enu onye nudobia n'ụzọ ịbọ mgbe rie nye mbọsọ ọzọ bụ atọ ka m ewenye ka ya rapụ na akpata ma ọ bụrụ na ume akpa m ume nke <laughs> ịma emeghe anya efu na ife a kịta ị na na ngada efu na isi isi ya na fe emeva andị mgbe nwata abịa ọ gbagote n'obi akịdị nwa akwụda m ọ bụghị ga-eme dis boy mee dis boy ka nzu ike ka nwanne m ịtọgbọ iko ife ya ma gwara akwa kodo nwunye do. akodo tụtụrụ akodo do. n'onye anya kwụdo ọnụ na ya na do. ya jụ m efe ya ka efe ya kụgbu n'onye akwụgbu ọ dịka ịkụgbula oke eh, ike nwa gị wee kụgbu n'onye anya katakata gị wụda biko ị makwa ihe agwa ị ga-agwa m sinsi gwa m ka m chọọ ebe m ga-ele nwa ahụ achọrọ m ile nwa ka macha ebe nwa nzu ike kịta ka ị na ife m chọrọ ntị m ghere oghere igbo ka ọnụ ịchọrọ ile nwa gị achọrọ m iri ọkwa m akpị akpị gbọm kịta ka ịghọgbo nna aka kịta gọ n'ọnụ mma maka okwu m ọnụ n'anya ka ngwa gị katakata ka ewu na-agwọ n'ike ọ bụ na ị ka bụ gụma ka ịdị ka ịdị ka dị ndị gị ife eji nwoke eme ka na-asị na ị ka na-achọpụ ị na-achọ ebe ihe ele nwa mgbe ebe ebe a na-ele nwa dị karịrị akarị ịmakwa na ụmụ ebe ihe ebe buru nwa kịta atụ isi kịta egoro ga hoselu ozugbo na ihe mata ụdị ihe asị izi chọrọ ịgwa m ya bụ m na-ata afọ katakata ka ị na-agbọ n'ike ịgwagburu m agwa mbụ na ị chọrọ iri ya Kedu ka mmesi aka nye mgbe ọrụ ọrụzigo nwa ka arụ ya arụ yaba onye na-aba arụ yaba mmadụ jekwuru dọkịta dọkịta wee nene ya arụ nya nwe nwe were aka kpesara dọkịta si dọkịta ekwe na dọkịta e e e wee nye ya ọgwụ bụ ya ụdị ọgwụ anyị ya mụ nke anyị ya ya ṅụọ ịgwa bụrụ na ọgwụrụ kịta ịgwa ihe ịbịa ya ọ bụrụ ịpụta ike ebe m chọrọ ka ejere nwa kịta maka ịfụrụ ka e nwere agbakwa onye epeka prapịa dimgba mana a na-egbu ya mgbodo ma ego onye tụ ebe m chọrọ ka ebu jee ịbata eh, ebe ahụ ịfụ a na-eselebreti ndị na-aṅụrị ọṅụ ma ndị na-eme tasgivin a na-ekene chineke ọkachasị n'isi ụmụ ụmụfefe ụmụ ga na-eto na-eme ọfụma egobo moto gbaba moto um, elu <laughs> eh, na ribe um, akụ nwa ya ịghọtago so efemebụ na ejiro ntọọchị bịa ịghọtago ka ndị akpọ n'okwu na okwute onye nsị na-akpa na-ebute ụzọ onye na-eduje dị elu anọrọ n'azụ ka njebegodo na ọ nwe ka afọ si eje m nkịta ka nje kpọmit ok ka nje na be ni m dobe ebe enyi mbata ndị efi ga-abụrie ọbụkọ mmadụ ndị akwụghị ụmụ nwoke gịnị onye ụmụ nwoke esi m skuul wee bata efu ka ụmụ nwoke na ebe a na-eri nri ha nsị ya pụ lekwa mmiri ajọ si na mbịakwa gị afọ ịchụọ ya ọrọ ụmụ nwoke ọzọkwa tupu m mechie anya mmeri na-apụta ebe ọ bụrụ ikego m n'ihe gị aka si na-ekwubata Hey! Ụmụ nwoke ọzọkwa nna gị nke a m fụrụ nnyaa ọ bụrụ na m nwa gị sịrị na ịnwụgo onye nwa akpị anwụrụ n'aka nna ya kpọnwa di ya onye sị gị nke a na-acha gị fọcha fada nwa amabeghị m nwa nwaanyị ji ama mụ nwa mụ nwa na biko bịa bịa bịa ka anyị ga nwa aṅụrị anwụbeghị aka nna ya obudapina hein ese ah, ya ya ya Ah? saa ọ sịkwa gị saa akwa akwa saa chineke Ah? ihe ah, akwa m Ah! sị gị Ah? ah, m ka m Ah, ya onye sị gị saa Ah? gị sị gị saa ị na-asa akwa obudapina ee mpa gị agwa gị saa ekwe na akwa m na-eyiwe eh? na kịta ee mechipụgo ọnụ nsọ ka ebe isi dowe kpọta nwa ajọ nwa kwụsị owere weba nne ya afọ nwa akpị na-agba agba he ọ na-agba agba he akpị na-achọ okwu he ọ na-achọ okwu asị ọ na-anụ ihe mba ọ dịghị anụ ihe kedu onye mụ na-abịa Hey, o nwere nnọọ ụmụ guys ji ncha ncha ga-eteki anyị out tomorrow. so ife unu ga-emelụ nkịta bụ onye ọbụla jee chọrọ m nwasazi klọt malụ mma unu ga-eme gị na unu ga-eyi wepụta so that nke oh. ga-eme onye yisie ya na-afụ nwa ịghọtago eji ncha ncha egwu egwu kedu ebe i si na di họteelụ dị

nwere ike ike na anyị bikokwa achọghịkwa m nsogbu bikokwa biko rapụ m ka mgbakene nwoke okwu na-enweghị nsọpụrụ n'ime ya n'ogologo nwa nka ụmụazị ọ bụrụ na ọ ya ekweghị ime n'ife anyị chọrọ ịgwa nwa ka ebe anyị na-aga ị nwere ebe anyị na-aga kịta dị anyị mkpa karịa dis boy so biko hapụ dis boy ka anyị ebe anyị na-aga amara m nwa ifu na maboji atụ obere nwa okenye anụrụ m nedi stọbọn mana ya ịwa ama awa mmecha gị ife ịma ihe a ji akpọ mmeri n'obodo a nke ka isi na-achọ nsogbu n'ebe obele nwa a nọ nweghị onye nọ n'obodo a ga-amafọrọ nwa a na-akpa akpa kedu ife o mere gị Mary Mary ugboro ole ka m kpọrọ gị ọsọ gị kpọọ m otu nke taa achọgọdọ m ya mary nwa arụrụ a nwa ọ bụrụ na ọ ga-ekwe gị mee rapụ nwa ịfọ kịta agba akpị n'anya ka m gwa gị mụ na uju ma nwa karịa ka ịma ya obodo a ịfụrụ nwa ịfọ kịta ị na-agwa okwu a ọkwa ịfụ ka isi na-aghara asị ya chelụ ka m gwa gị nkịtị a nwa agbalụ gị abụrụkwa ezigbo nkịtị o nwa dị veri veri veri dangerous mụ na uju ma nwa karịa ka gị onwe gị ba amaka ma ya ị na-anụ ya nwa ga-akpakwara anyị ajọ nkata na vileji o ekwe ji ekwuo na mụnwa gwara gị nwa ọ ga-akpara anyị ajọ nkata na vileji a so rapụkwa nwa ka ọ gara ebe ọ na-achọkwa n'inwe problem maazị akịrị ama m betina akọlụ chukwu na ọ bụrụ mmadụ ọ na ọ mara Chineke amụkara n'aka ọrụ Chukwu mana atị m atis otu anyị nọ kịta ị na-abịa m nso na-abịa n'akọ ihe n'ubi gị maazị akede aghọtasịrọ m ebe ị na-eje o aghọtasịrọ m ife ibu n'obi kọwalụ m na agwa gị akpọza maazị akịdị gị akpọza maazị akịdị na nke abụ yọng bọị na-akpọ m akịdị na-akpọ maazị akịdị oke akịdị aghọtasịrọ m ebe ị na-aga biko ebe na-aga bụ na gị na-eru m nso m bịa n'akọ ihe n'ubi gị maazị akide sorry akide ife ahụ ị na-ekwu ọma wọkụ ọma wọkụ maka gịnịzi ọ gaghị awa ọkụ maka gịnịzi achọrọ m nsogbu nsogbu gịnị achọrọ m nsogbu ọbụla abụ m nsogbu abụ m nsogbu nsogbu gịnị achọrọ m nsogbu gịnị ọ bụrụkwa maka gị o asọrọkwa m na ị nwere nsogbu kama na ọnwụnwa gị akpị akpị ọzọkwa akpị ịmaghị mpụrụ ime mbudo akpị nkechi ya ọnụ nke ya ụkwụ toke ya dobe n'ụlọ akpị ọ gịnịkwa eji m hapụ gị na wepụtaba gị gị nọzebe eme like son. Ha! Good man, on, come on, come on. Akpị na-agba agba hee, ọ na-agba agba hee. Akpị na-achọ okwu hee. Gote m nnu. gote m yabasị gịnị kwuru kedu onye mụ lakpịghe kedu onye bụ ụnụ nna ya akịdị bụnụ nna akpị ọ bụ nna akịdị nna holololo ọ bụ nna onye gị gote yabasị gote nnu gote olololo ọ bụ nna onye fụla kpi gbawa onye bụ na nọ nọ nsọ maka nọ na-agba agba ọ na-agba agba eh? ọ na-agba agba onye bụ na nọ n'ọsọ obodo niile nọ n'egwu ugo dị ka nnụnụ gwuolu ka nụnụ ka mgbaka gị arụ akpị na-agba agba he ọ na-agba agba he akpị na-achọ okwu he ọ na-achọ okwu asị m ọ na-anụ ihe mba ọ dịghị anụ ihe kedu onye bụ nna ya akịdị bụ nna akpị holololo ọ bụ nna akpị akịdị bụ nna akpị holololo ọ bụ nna akpị onye ọbụla nọ n'ọsọ maka nọ na-agba agba he ọ na-agba agba he ọ na-agba agba he onye Fulani gbawa onye na nọ n'ọsọ maka nọ na-agba agba he ọ na-agba agba he ọ na-agba agba he anọ akịdị amụta mụọ mmefe nwa ngwe nke iberibe bịa bịa akịdị ị chere bịara ebe a egwuregwu ke nwa gị ahụ amụta mụọ mmefe nwa ngwe iberibe nwa gị bịara ụbe anyị bịa zuru akwa anyị biko ebe nwere fesa provid na akwa ji di ya anyị ga-egbu ya anyị yi ya ga-egbu <laughs> unu asị gịnị anyị ga-egbu ya biko ihe unu kwuru na ọ unu ga-eme ya biko ya unu ya ya ne mpale ba ngeni isengele isengele ka ye buo ya buoni ya hey ame nwa ngo ezo buoni ya okay nsogbu adị lọ ala chọ ya nsogbu adị lọ anyị enweta ya enye na nsogbu anyị ga-egbu ya nwoke ọtụ mụ mụta nwa n'ụwa ka ụdị ikpe ụdị ihe nji isi wee koro onye bụ na nọ n'ọsọ obodo niile nọ n'egwu

onye dị nsogbu ihe nke ọkwa nọ agwa mmeri dị ọdapụta ọnya lụ m gị ya na uju uju ọkwa ihe a ngwa m agwa dị dee anyị na-aga na nwa anụnwa ga-akpara anyị nkata na vileji a mmeri agwa nkịtị mmeri achọghị ịnọ ụmụ mmanụ nne mary nke a bụrụ nke na-atọ ma ọ na-atọ o nwere onye ga anụ n'obodo aghasị na ọ nwa a na-akpa akpị ị na ka ọkwa oke ọra ka ebe ọzọ fọ n'ụlọ ee mgbụ nwa arụrụ nwa a ka anyị gaa na akpọ gị ka a ọ bụrụ na ị pụlọlụ m n'ụzọ kịta m gbaa gị ife mma gba kịta na ụdụ ka ụjọ ada atọ gị achọrọ m ka ime ife anyị chọrọ ime but tupu ife a na-eme asị m ka m jụọ gị akpịa gbanugo gị akpịa na agbasi otu hapụ ama m na akpịa gbanugo gị ya mere iji akụ sekpụrụ a na ebe a mbosi ya nna agafe tupu m ụlọ ọnụ onwere ajọ mmegi ịjụ snatch okwu ebe okwu na-ajọ ma onye nsụka mmedụ gị gabịara tata tupu m emechi anya mere mpepe akwụkwọ unu nche sigo m n'iru kwụọ <laughs>

ọ bụrụ na akpị nọrụ ịnọrụ onye gafete jụọ sị gị onye dị ihe si onye m onye m nwoke ha ha nwụọ abịa gwake gwake ebe a ee Ha ha ha biko ya ololo nna onye bụla gbawa onye bụla nọ n'ọsọ maka nọ na-agba agwa e, ọ na-agba agwa e, ọ na-agba agwa e, ọ na-agba agwa onye nọ n'ọsọ obodo gị ihe na-egosi nkịta ị ga-abụ batala obodo onye kwuo okwu apịa tue ngosita gị ihe nkịta ịmụta ya

kedu onye di kannunu wonu kannunu kamba kadiaro abi na agba agba he ọ na agba agba he abi na achọ he ọ na achọ okwu asị ọ na-alụ ihe. efu mmadụ mmadụ gagide ụzọ tọpụta ụta nwụ ihe ọma dị n'ụwa na-eme eme ihe mara ọma na-eme dị mma ihe aka nga ha wee nwụọ ihe ọma ihe ọma ọkwe ọkwe anaghị ga-eme na a taa onye mụkara ebe nwa ahụ ji eji mọ n'ahịa ojewa ojewa ka o si eje hụ mbe bụ ọsọ

n'ezie ndịbụ aga m na agwa na ọwa ọbara m dị ya ọ bụ na nne nọ ndụ na ọ ya bụ manye m nwa okwu asị ọ na-ala ihe mba ọ dịghị ala ihe na kana ga ya ga gutama gwana sama hata anjin nan kan miruka ba kan miruka bi abu yana hadu ba agon miruka kai fu wannan ya kana ya ga gutama gwa ikandunu wonu kandunu kamba ka gyaru abi na gba gba he ọ na onye kwa Pọ̀ mwa. Pọ̀ mwa mi ga-akpọ agbakọ. Ị gagwa ahịa gaa.

vinho angu não não não vai com mais mais angu e quando eu vou mais e como é que eu vou me trav cá mole mole na paga daqui como mole mole vai paga daqui mole vai fazer paga daqui mole na paga daqui cá oh não você não bom não vinho angu não não quer com não é com angu angu hein quando mais dia não aquele Ona? coi nó ngoan ngoan mà quay của em ngoan ngoan rồi cái tôi cái hạt rồi cái cái một mà bảy gì nữa cái cái cái anh chị à bà con hey ngoại bà ngoại mà chỉ cần nó cái cái cái mình mà chỉ ngoan nó quay ngoan ngoan ngoan ngoan rồi đấy có cái mang được quân mà cái xe đau sao ôi đi bộ cái mềm mềm mềm mà mềm xe đau sao nó làm mà chịu mà chịu mà rồi nó quay vừa ngoan rồi Ewé wè, ó mọ̀ ẹ́ ń sọ̀rọ̀ ẹgbàá ló ti yẹ sí. m buta ya bifo akpị m nwoke abata m chọrọ ịgwa gị ife chọbara ịgwa m ka ọ bụ ife mụ onye aka agwa gị na ekwu na asị na isi gị bụrụ gị ọ bụrụ gị na-emezikwa ntachi ọ bụrụ ife ike agwa nwa ka agwa tupu nye bụ ajọ mmụ wee bata ee ife dị ebe a bụ isi that your na-akpị tek him to his paternal home or better still take him to Hausa land if you reach there dump him there ị nagatara onwe gị ka ikuru mmiri nwee otogbo iko <laughs> ọ chakwa ọba n'anya <laughs> ọkọjie m ọkpọ ọkọjie m ọkpọ efukwa ọkpa mata ejekwa ije let me tell you it's a very simple mathematics simple mathematics pịa mkpọm ewu onye na-ana ana if you take him to that maternal home or to that hausa land point ya one place di anyị o akpị sit down here ana m abịa ka ọ na-eti ọkpụ ka ọ na-ana ka ọ na-eti aka na-agba o ti ọkpụ ozugbo o ti aka na-agba na-eche ka ijekwa ka ị pụta azụ ka ọ ya na-afụ pịa mkpọm ịnagwo mgbe ọ ya eji mmeghe anya ọcha anya baa na n'anya ịnagwo onye ka jekwu maka gị na anyị mabụ ihe a niile si isi mgbe gbachi m nkịtị ịchọrọ ịgwa m ịchọ ka m nwụọ na ya ife ndị agwarọ mmadụ ife aka m mmadụ ife na-egbu mmadụ bụ ife onye litere n'ọnụ ma ọ bụ na ndị amụosu ma ndị ajọ mmụọ na ajọ mmadụ kpọrọ ya ntụ kpogbuo onye akpogbuo ịgatagwo onye na onye nwa asị gị na onye nwa ọ bụrụ maka ife maka ọ na-egbu mmadụ aga nyekwu maka gị ọ bụrụ na ọ bụghị na ọ bụghị ihe aka masị na ebu ezigbo mmadụ bụrụ na ibu ezigbo mmadụ egbe na-ekwu n'igwe na-ekwu ụwa na anụ dị ya ọkwa nọkpọ na anaghị ezi ọyị ka ịbụ ezi ọyị ka ịbụ ihe mere agụ m ekwu hmm. ka m gaa ka m gaa chee ihe anụ nwere nwe ka nsị ka egbe ka nsị chọọ ime ka m gwa ha sị ya afọ nwaanyị ọ ga-abịa ka anyị gaa ka ga nụ ya nwaanyị ka ga nụ ya nwaanyị ọ sị m ya nwaanyị kariki eh, ya jiwa nwani wa gari wa mwai foji nwani eme evro me ji nwari feji rapi ji nwani gari anya o se mu tari nwani gno tari nwani mu tari nwani ewe abe se gno tari nwani mu tari nwani na mu na ma kago na ma kago na mbuzi na na na ma kago na mbuzi na mbuzi okokenye na ha wo ma zaka ga nta nwani iko ji mu ọkpa nekwo mata agakwu ije ọzọ adịsị gị nụtara ya nwaanyị ewe katakata ka ewu na-agbọ n'ike <laughs> ịmakwa a na venyu ịdịsọ na ife abụrụ ndị mgbe ochie nọ n'ime nwata ndị mgbe gboo gboo gboo nwata ka ịpụta na-ekwu okwu na-ekwu katakata n'ọnụ ọ bụrụ na nne edu aka masị nne onye mụrụ ya ọ bụ mụrụ ya ọ bụrụ ọbara m ee ma ọmaka ọmaka ife dị mma lụta na ya nwaanyị ọmaka onye get him your wife after all ife na-agụ nna na-agụkwu nwa ọmaka egbe ese udele ụmụntanya nwaanyị gịnị ka ọmụ eji nwaanyị eme mụ ife ji nwaanyị eme gị na onwe gị nke gịnị ka iji nwaanyị eme ife ji nwaanyị eme gịnị onwe gị ka ife ji nwaanyị eme na-agba ka ị e dị na mmadụ mara nwaanyị niile dịghị mma n'onye nwaanyị kịta na-alacha unu anya ife na-agụ nna na-agụkwu nwa e, nụ nwaanyị n'isi unu <clears throat> na-ekwu ihe agụ ekwu otu ahụ ọ bụrụ na abụghị bụ ezigbo mmadụ na ife mme nwụta ya e, gbajie maka ọnụ uche ya gbajie m ụbụrụ ya ma welu m ntutu n'ọnụ mkpọ ọnya ntu welu ntu sisi nchi tie akwa ọnya ha ma ọnụ ma akụchie ka ndị ekwu n'uche m ọrụ sọjeshọn ka m weta ife m aka me nweta ntu sisi nchi si tinye ebe wee ha maka ọnya tụm ọnụ ma akụchie ka ọ wee dịrị gị na mma mma ekwuzi okwu mma agwazi gị ka o si dị n'obi anụ ọhịa katakata ka ewu na-agbọ n'ike idiot na-adị ka chimpanzee ndị ndị brek ịfụrọ ka ịbịa ịbịa weta suggestion na give you you brought an I give you the reply answer ọ bụrụ Give me my wife. Let me tell you, how many matter anya you see that boy He's going to marry a wife. nke ya. In fact, ọ ya anụ ya. dị ime onye mụ kedu onye bụ ụnụ nna ya akịdị ibụnụ nna akpị holololo ọ ha akpị akpị <laughs> akpị na-agba onye ajọti ancestors the ancestors n'onwe ya <laughs> ndị kpọkọ klọchị gị emere ị gara bụ klọchị wee nye kwuo onye kwuo kwuo kwuo kwuo kedu eh, ka ịbịaba ebe ma ọdịkwa na mụ ka ọ bụ nna gị ezigbo

achọ m e ka ijekwuru nna m ka o were kines wit obiọma ya mere meru m katakata ka ewu na-agbọ n'ike katakata ka ewu na-agbọ n'ike akpị cherukwu wutọla alakiriti ire ekwu okwu nwatakịrị ịma ikwu kịta bịa dị nka mgbe nwa na amị mgbe pere mpe mgbe anyị nọ na elementrị a na-aga na anọ na children department ya na mm, elementary 1 enye anyị rail station onye pụta ọgụ ee ma rail station is taking from gịnị nwa gịnị nwa versus ten nke go station na-ekwu nya mbụ sọsọ ịchọ izi m osi ife na ezi n'a iwepụta nnu nwayọ wetuo onwe gị anya chenji onugwu gị ọfụma ka ọ dị ka nwatakịrị na-ekwu ndị alụsị na-ekwu okwu

mana esobe ya ọ dịrọ n'iwu mana esobekwa ọ n'iwu maka mụ na nna gị adịka ọ ee ife m eji wee mechie okwu a kịta maka gụm ịbụ m ọnụ mmiri ịgata maka asụ gara adị mma na arụ mmadụ anụgwa m ife ikwu mana ife nne nwụrọ kịta abụ ka ya anyị kwuru okwu ya mme je na nkwọ ma mmeche nwụrọ nke ya be m kịta nje na nkwọ eje ngote ka ya tinye na akpa m chọje nna gị nje kwudo nna gị asị m nna gị katakata ka ewu na-agbọ n'ike katakata ka akpị bịa mgbe mbịa gbọọ n'ọnụ gbọọ n'ike si m mụzie gị nneke ya nnezie nna gị ka ya nna gị bụ emere gị ife chọrọ mana mụ na ọya dị obi oge ọzọ ife anyị na-aga na-eko n'ọnụ bụ katapọt ị ga ejikwa ya gbagbute dị anụ chacha ọ bụrụ bụ ujiji ọ bụrụ ujiji gbagbuola ọ bụ moskito gbagbuo ịma mgbagbu moskito ma ọ bụ ujiji ịgbagbuo n'oke ma ọ bụ ngwara na-aga na-enye nsogbu n'ụlọ anyị kwa mbọsị oko katapọt lụ nwere ife a na-agbagbutecha a na-ekwu ọgara bụ katapọt ya a na-ekwu ọgara bụkwa ebe niile bụ katapọt katapọt pịa asi afọ onye fulakpi gbawa onye bụla nọ n'ọsọ maka nọ na-agba agba he ọ na-agba agba he ọ na-agba agba he ọ na-agba agba ahụ aka na-eme gị na-agwakwunye ka anyị ga mista ọgwụ Ikadi mi gije ba. Ikadi o gije. Ma bia kwa na zu, bia kwa na zu kaiga. Ka kwa na zu. Ina aga. Na ahụ aka na-eme o. Nke, ka anyị onye je na kemist a dị na mgbada. Ọ na ọhịa emekwa. ọkọ bịa nka nka ọ bịa ka m were aka nke ọzọ irekwa ejire aka ọkọ otu esi jiri akọ mpọm echekọrọ na iji okwu ọkwa gị n'ụlọ a m na-eme gị ihe Enyocha mụ na gị apị na-agba agwa he ọ na-agba agwa he apị na-achọ okwu ọ na-achọ asị ọ na-anụ ihe mba ọ dịghị anụ ihe wow excuse me baby na-ege ije ije dị mma tubasa mpete fine girl idukwa mma o uh, by the way afam bu benson benson ba afam. okay. ke ba afam. afam bu lilian. lilian oh beautiful name afam ka ye oh ọtọrọtọ oh asan pẹtẹ eduba asan okay by the way i want you to be my wife i want to marry you. marriage. Uh -huh. enwekwa m boyfriend mụwa lovuru enwekwa eh? m boyfriend m lovuru n'obodo a n'obodo a akpị bụ afọ ya eh! kai akpị obere nwa ya akpị nke nwoke na-akpọ obere nwa akpị nwoke na-akpọ obere nwa ọ oh maka akpị na-enye nsogbu na That's why I'm talking to you and saying me happy. Happy, yeah, in a Aqua Famaru. Aqua akpị nke m na-akpọ obere nwa obere nwa nọ ọ maka anyị na-enye nsogbu ọ ga-apụ ihe anyị na-akọ ịfụrụ akpị ahụ kpọrọ obere nwa no mata na n'ahụ na obere nwa small but mighty biko a m ayọ gị nwa obere nwa ya n'obodo a onye onye bụ nna ya? olololo ọbụ nna akịdị igbolu nna olololo ọbụ nna onye bụla bi gbawa onye bụla nọ n'ọsọ maka nọ na-agba agwa ya ọ na-agba agwa ya Eh, akpị akpị gị nwa ọzọkwa ahụ m ọzọ ọ gịnị butekwa ebe m kedu na-achọkwa na be m akwa ihe m gwara gị ntị ee onye kwa egwu na-eso eh, nna gị ji nchọ nchọ nwa m nwaanyị fụ ya si na ọ hụrụ ya n'anya wee sobi ya eh? na-eme gị ife n'obodo a ama ọ sị na ya e ga-eme gị ihe n'obodo a hmm. ndị amata na ụgụrụ na-atụ oyi ọhịa ọ sị ngwa mụ ama na ụgụrụ na-atụ oyi nsogbu adịrọ anụghị m ihe ekwu nsogbu adịrọ nkiri ga-ekwe ịgbaba heo ọ sị na ya e ga akụ iri gị ekwe ka ị na-agba gbabakwa maka ndụ ọkwụ onye aba akpa ọ gbaa gị mara da mmadụ ama mụ akpa ya na-ekwu enwe na akpị na-agba agba nwe ndị anaghị agba agba nke bụ eziokwu eziokwu na opeka peka na ịnụ nwaanyị imeme nwunye dị na nwaanyị agwala gị ugboro kwuru ugboro na ọkụ nwaanyị ga-achagbu ime eme nwunye dị na nwaanyị nwaanyị abụrụ ọkụ a na-agbasa agada anya ana m agwa ya na-agwasịghị ike onye eme nwunye dị na nwaanyị nke ọ ọrụ ha atụchagharị ka mkpụrụ amụ hapụ ya amụbịa ụbọchị m chọrọ isi m achọ n'obodo a ịma na ụmụnna gị niile na akpọkọta arụsị arụsị agwa ọta efe onye ọbụla nọ n'ọsọ obodo niile nọ n'egwu um, uh, nya ụtalị gị na-akpị wee nwee mind wee gaa na be m wee gaa wee kparịa mpam m maka na m maka chukwu ọ bụ na nna a ka mee ịdọ gị nnọọ ka agwọ mgbụrụ akụ gbawa agha anya onye ka ebodo alatụghị egwu onye ka ewu iji na-ekwu ihe nkịta bụla akpị anọrọ ya oh, ọ makara akpị anọrọ ya o oh. iwetacha ma ya wee kwụsị m n'ụzọ kwụsị m n'ụzọ wee nwee onye iji ekwu okwu onye bụrụ nna gị na-ekwudo okwu ya eh? ịhapụgo m ga na-akpalizi nna m ịhapụgo m ga na-akpali nna m na ara onye na mmewo ka mpe gị na mmemme gị ihe n'obodo a ị ga ama mma gị nya gị ka agwọ gị kpata mgbago arụmatụ gị egwucha chacha ifrala eme nna gị dị ogologo jenu nwaanyị lụọrọ mkpụmkpụ nne ya ga mụ gị mụọ nwaanyị epụta iru ya agụgụ na ede bụ ebe mụọ ọgụ ka ịchọkọ gị ọgụ ka m ọgụ ka ịnụ mma pịa gị ezigbo ihe ihe nwa mma bi ebe ị na-agwadoro m mere nna m gaghịla oge na akpụrụ anyị na mmụta ihe n'aka akpị na ụmụba m otu esi agba Chinese nna m gwaghị ya m anya ọ dị ka onye mbụ egwu onye ka ịbụ ọ bụ kịchọ bayan ka ka ka ka kalkule ba kam kam kam mutu kam jira ku finish har ma abu ku ga iya iya na gba agwa ọ na agba agwa he ọ na chokwu

chiemela aka ịnụ ya ịnụ ya ọ sị na ome ihe mere aka omehie na onwedị ihe mere gị n'aka si na ya aka m na onwe eme gị n'ọnụ onwe eme onye nna m si na ọ na-awa afọ anya ihe a dị n'ụra afọ anya ihe ee a sị na mkpa ọgụ maka akpa akpa arahụ n'ute eme ngwa ngwa emeghara ọdachi hmm? ọ gbasara nwa gị nwoke aki maka agba nwa ahụ nkịtị gbuo obere oge ọ ya amụchi obodo ọkụ obodo aba agbawa ọkụ ọgọ m iji gwa gị eziokwu ihe a niile ikwu oke taa ka m pụrụ siri wee sị na m ga-akpọpụ nwa obodo a hmm. amenye gị promis obere oge na-ete oge na-eteghị aka ị ga-afụzi n'obodo a hmm. mkpọpụ ya ọka ele ya ele <laughs> maka ọnụ mgbe gboo na-ewe na-ewe wee chụrụ aja ọ na nke a onwekwu ihe ọya nwere ihe ọya amịtanwu apụlanchagwo mbe ga-akpọ ji ka ebe na achịkwa ji ka ọ ghara iwe kpọbata ka ịchọbata mba ebe isi ga-ajụ oyi ebe isi ga-ajụ oyi a na-emetụ ọ na-ese <laughs>

oke ka nnọkwọ ka nnọkwọ bịa mkpọm nwanne m nwoke kpọm okwu mụ bịaba Lagos onye afọ ozugbo na Lagos na ụdị anya na ife okwu nke a kpọrọ m ara echekwa ka aka echene ka nje nwa ya kwado mụ mechie ọnụ m ekwu na ekwu masa na asa mụ ozugbo maka na ka ewu na-agbọ nse ka ndị ọgwa gị di anyị na oke oyibo oke oyibo lekwara amakwa na ka nje ka mpụta ị ga-abụ ọyị nwoke na obodo a wee gaba n'obodo a eh, eh, kedu ọ na ndị nwoke ma rapụ Iya nwoke ọyị nwoke ị ya nọ n'obodo na nọchara ụlọ <laughs> rapụcha na ama m ọ bụ ndị oyibo you begin to miss me ime <laughs> ajapụta mma bi ebe a forever nchere ozugbo mefe mmemme atakwa ị ga-abatakwa ọsọ abata <laughs> bụrụ rapụcha ama m ife na-agụ egwu ya maka ọkata biko bata so maka iya. a ebe ahụ mgbe anyị ga-eduche m ebe a sị gị eduche m ebe anyị sịgị ụlọ anyị ga ihe ahụ ana m ekwu okwu n'ọmụkwụrụ ka dị mkpa maka ịdị otu nwa nwa ịdị otu anụ ọhịa ma anọghị dị otu a ife mebụ na ejichagwo ya n'anya ma ma ife abụọ nọ gị arapụta ife ị na-eme n'anya ka ngwa gị akịdị katakata ka ewu na agbọ n'ike ịgatago isi dị n'onu nwere ife ya eme kata isi ada otu a arapụta ife mebe nje na anagata akpị na-achọ okwu ọ na-achọ okwu asị m ọ na-anụ ihe mba ọ na-anụ ihe Во, я вот. Целом. Вова. Целом. Ah, my baby. I'm giving me the things in why now was him also. Give me a message. m iwe. Akpasipuna m iwe. Ị na-ajụ m ihe m ji agbara gị ọsọ. Akede, mụ na gị na-abụ kwuchiri otu anyị ga-esi wee lụọ nwaanyị, i wee rapụ nje lụọ nwaanyị ọzọ. Ee, eh, ka ife iche na, ka ehi bịara ebe nọ to start with. ka ị chọrọ ike ị chọrọ akwa maka ihe njenukwana nwaanyị ọzọ bụ maka na ihe njenu ya maka mpa nwere ego pịa nwere ka anyị na-eri ego mpa ha ọ ka nna napụtasị mpi ya ego na anyị na-eri ego mpa ha anyị wee travel ọ ịchọ hapụ obodo a <laughs> for how long akidi akidi for how long gwagodo mgbe m mechegide gị iwee napụtacha nwaanyị ọzọ ego anyị wee travel ịma ife menụ ọ bụrụ na ị maara na ife anyị na-ekwu bụ eziokwu anyị ga-agba ndụ mgbe dịcha na ihe na-agwa mgbe eziokwu agba na ihe mere na ihe mere napụtacha mpụ ya ego anyị hapụ obodo a onye chọ ịhapụ obodo a achọ m ịhapụ na ịdị shọ ihe a dị shọ na anyị chọ ịhapụ na anyị nwere aṅụrị na anyị chọ ịhapụ ịhapụ gị obodo a ama ibe ibe awe Anti, ife bụ mgbe so is you eh nya na ọrụ ngụwa na-ahazi di m n'obodo a ọkụ ya hei chineke oh. ejidegonu m unu eh husband snatcher n'ahịa ka nna akwụkwọ gị hapụrụ m di m o hapụrụ m di m biko ngụwa ọkwa gị don't worry mma agwa ya nna m andị jee nata n'ụlọ ka efo m jos nata n'ụlọ ka efo m na emesicha gị ihe n'obodo a don't worry onye ahụ okpokoro drọ nke na-eme mkpọtụ n'efu ifre ife iji akpọdebe n'ụlọ ọkwụ ya mmanya ezighị ụkwụ ọzọ sọsọ m ị natara damọ na anyị wee onye na nọ n'ọsọ maka nọ na-agba agba he ọ na-agba agba ihe na ịgba afọ emewe na-echi onye njọ ọ ka mma na nwa ji aka kpọji ebe a

owó gọọdọ ẹ gọọdọ mẹrin mẹsì ẹ ọgbọ gbọgbọ bẹrẹ jẹ kúkú yàgẹ tu mpaga ẹ emele lu mpaga emele ala mpaga emele aka ni mpaga emele aka ni mpaga ẹ ìsìlẹ mpa ọsọ mpaga abọ mpẹ wọn. ẹ n'a ka gbọsi ị mara ihe ga-adị gị mma awa akwala awa pụọ biko ẹ kiri ajọ bụ jọwụ ya mere gị chaa. achọ m ka ibe ihe ụtọ ịra ịlacha ka akara mmanụ igbo anwakwụrụ anwa puo na-ele apụ apụ ya isi gị dị mma iji abụ ọgwụ ego na-egbupụ isi ya ahụ egbu ọgwụ ego na ga ezigbo ego ihe na-agba gị na asị enyi nwoke gaa gwa mpa gị n'ọnwa ebe ị na-aga maka ma na-ewere isi gị agwa ọgwụ ego na ị ga-agbata ego biko e nwere ebe ị ga-acha chaa anwụkwala nwa chaa chaa kute ala ụtarị ihe ncha ịgwa gị bụ na mmeje ka mmalife ka mmara ebe ọkpụma aga chifo ka mmalife ofute akpị ihe nnachi gwakwa gị bụ na ndị be anyị tụrụ ilu si na ụkpala okpoko buru n'ọnwụ ntị iji jiri ala ha anụ ndụmọdụ na-eso ozu anakpụ ya agwasịkwa gị ihe m gwara uru agwasịkwa gị biko agala ebe ọbụla <laughs> ụtarị ncha ịgwa gị bụ na chi ifo amaghị ifo fote ncha ga-afụ gị isi m omesịa na-eke ga-afụ enweghị echifu ya na okwu a na-ekwu n'ebu n'elu okwute ga-awụ mgbe biko biko biko biko achọrọ ka achọrọ achọ achọrọ ka achọrọ achọ chineke ugodi ka m nụnụ ọnụ ka m nụnụ ka m gbaka gị arụ akpị na-agba agba he ọ na-agba agba he akpị na-achọ okwu he ọ na-achọ okwu asị m ọ na-anụ ihe mba ọ dịghị anụ ihe akpị na-agba agba hee ọ na-agba agba hee akpị na-achụ ịfụrụ akpị agaghị echanye m n'obodo niile a na-achọ ahịrị gị bizef n'ụlọ gị ka m si apụta ugbu a hmm. ọ bụgodị ihe aha ka m na-agwa gị a na-achọ akpị achọ ịfụ ya sisi ụtọ pụrụ afụbeghị ya ị na-eme gịnị ị na-achọ akpị achọ ọ na-efu efu ọ na-efu efu na ya ka ọ kara gị mma na unu ndị na di gị jeyecha akpị kpọtara m ya maka na o doro m anya na akpị bụ onye bịaranụ wee sị m na nwere ebe nna ya si ka ha gaa enwe mkpa akpịa si oke oyi m si akpịa esokwara nna ya aga ema ọ mara m nwoke dị ọcha na-egbu pisi n'isi were eme ọgwụ ego n'isi agagba ego akpịa wee sị m na ya ga-aga ọ dị ihe chi fotara na ya ga-eme ka m mara iwe bịa kịta wee mepee ọnụ iji eri iji eri ede wee na-ajụ m ha m nọ n'ụlọ di m ọ nọ n'ụlọ ọrụ emewu keke ife ya na gị ya okpụrụ ha agịla kpụrụ n'ụlọ la anyụ gị kpakwụ ee ị na-ego ife ahụ emeghị ebe okorobịa dị ka akpị na ya ọ ga gị kpọ ụdị anya na okorobịa atụ ndụ mmanụ agadi nwoke akpọrọ gị nwodoga ya na di gị ana eme ụmụ nwaanyị ajadu fọ ụmụ nwaanyị ajadu fọ ofe ịhapụ akpị bụ yọng bọị ịma na akpọrọ gị kpọnye enjoyment ya dị o wee bụrụ agadi nwoke a kpọrọ gị nnọọ debela ụlọ na-anyụ gị ịkpakwụ nakwa anyị ka m gwago ọ ka mma na unu ji nnọọ nwayọ jee yechaa ha akpị kpọtara m ya maka ọdịmma dị sọsọ ya na-achọ ịgwa gị kịta ị mara ebe akpị nọ ijejeje kpọta ya maka ọ gịnị ya na-aga anyị n'obodo niile amanụ na amanụ ah, amana ya amanụ mhm. adọkara ka uche gị adọka agwachakwana gị na wagidekwe ka ị chọrọ ma ọhanụ mmasị ya kpọtara gị eh, eh. ike tolotolo toro mgbere gba ọtọ eh? e, e, e, ị na-acha akpị gbalị isi kpọkpọ uche kpọrọ ya nwa okorobịa arụzụ ọ na-eri ya mara mmadụ na-eri ibe

agwara na nwa ọ na nne nọ na nwa abụ ọbara m m ofe anya nye ogwu maka mgbe ị kwara azụ na-enye nri n'ọnụ ajụ m ofe anya nye ogwu Esse lá o okwu nna ị na-ekwu ọrụ mbọsị mfu oju tii n'ọkụ anyị erie travel o mere ama na ọ dị na mma ọ gịnị ka ebe o jere ịzụ ahịa o jere ịzụ ahịa gwana m o jere ịzụ ahịa mba akpị hey ọmaka emekwenu chukwu okike dịkwa mma ka ha chụọrọ ya aja egbufuru ofu oke ọkpa ka ọta na nwa ihe ọ na-eme n'obodo a ihe ọ na-eme n'obodo a ịhapụ nwa ahụ o too ọ ya ezuchapụ ọ ya eji ọkụ anyị Izechukwu ọkụ ọ na-eji katapọtụ akpagharị ebe a ka o jee ebe a ka ọ boko haram ọ fụ boko ọfụ haram ka ọ ya dị m na-ekwu n'ụlọ ọ na-emetakwa gị mma e, agwa nsị eh. agwa nsị agwa na ka nsị nwegoro ọdụ akpị na-agba agba he ọ na-agba agba he akpị na-achọ okwu he ọ na-achọ okwu asị ọ na-anụ ihe mba ọ dịghị anụ ihe kedu onye mụ ihe, kedu onye bụ nna ya akịdị bụnụ nna akpị holololo ọ bụ nna akpị akịdị nna akpị holololo ọ bụ nna onye fulabi bawa oh. onye bụ na ọsọ maka ọ na-agba agba ọ na-agba agba ọ na-agba agba onye bụ nọ n'ọsọ obodo niile nọ n'egwu ị ga na-ekwu okwu kwugo ka nnụnụ gbuonu ka nnụnụ

Akpị na-agba agba, ee, ọ ọdịghị kedu onye mụ na-abịa kedu onye bụ nna akịdị